biko gwa anyị otu isi fụ Nnamdi Kanu ụnyaahụ nakwa otu ọ dị mgbe ịfụrụ ya ihe dị na bụ na nwere ọrụ ka ọ ga-esi wee dị mkpa ọfọsi no onye abụ onye emere ihe dị iche iche na mba Kenya ka ha jidere ya taa ya afọ dị iche iche melụọ ya arụ o jichara n'ọgwụ ebe afọ maka na tupu ndị obodo abịa kpọrọ ya eji oche ekigharị ya achọpụta na obi na obie obie na obi obie na nwere nsogbu n'obi so maka afọ tala ebe ahụ na ihe ndị ọzọ ibi na aka ha kọf akụlị n'aka mere arụ n'aka hmm. so ebe a na-etiriti ego onye ara eme ọfụma hmm. so mana ha amacha ihe niile afọ ha amacha ihe niile anọ ha amacha onye ọbụla ihe na-adụ nkata akpalakpa ọ ka akpalakpa e si ekwe so emesịrị kpọrọ onye ndị na ndị obodo a obodo akpọ ụzọ ya na uh-huh. uh, uh, tawa so imam sị na rod ọ na-edeghị ka enere ya anya enere ya anya anya ka anyị ji ekwu maka dọkịta dọkịta ndị oyibo ya dene ya anya enere ya anya dene amalụkarị amalụka esi dị ọgwụ a ga-enye anaghị emekwu emekwu nito ọ ga-emekwu m ka ya na-abụ ya wete nene ya obi ife ndị ọzọ ihe na ihe anyị na-achọ egwu n'ikpe kịta ka onye ikpe nye m ntụziaka ka e na-emeta ala isi mana ọkụ ọlụ gị ọkụ ọlụ gị ije ya na nda a n'otu ha si wolu e, jidenwuo ya ha jere n'ọdụ ụgbọelu na ha ji n'ọdụ ụgbọelu ụdị ebe dị ka ebe a na ebe ụdị ebe dị bụ ebe dị njọ zibe ya ise etiri ife meghere ya arụ anọrọ ebe ahụ ụbọchị ụbọchị ụbọchị asatọ ka ọ nọ n'ime ebe edebere ya wee na-ata ya afọ ọ bụ transit ka ọ nọ mgbe ihe a mee o jere nzukọ na Kenya o mechago nzukọ na-anasị ebe ebe ebe o si bịa oyibo UK ihe a bụ ndị agwala agwala okwu na onye a na-abịa na onye a nawazi m ụdị men ọ bụrụ nke eh, men mana ịma mba Kenya na-agọsi ike si na aka ha adịghị na ya azi mba Kenya na-agọ si na aka ha adịghị na ya na ha amaghadị maka ya mba Kenya na-ezu ezu enyere e onweghị nsogbu na anyị nwụrịtago ha fe oge na-abịa achọrọ m ikwu okwu maka maka oge na-abịa oge anyị egosi mba ụwa vidiyo mm. ife na ha mere ha mere n'ebe ala ka anyị ji ya Yeah, so I don't what's I can is that when the, when when we get to the bridge we cross it. ife onyonyo gosi ife na ha mere ebe a. na etosi nwụdị n'ọdụ ụgbọelu ha wee kpụrụ ya wetara ya afọ anyị jie so hapụ nke ahụ a na-agba ọsọ mmiri n'oge mmiri zo ọbara mmiri emecha anyị emecha kpọpụta ha n'ebe anyị kpọpụta ha n'ụlọ ikpe anyị gosi ndị mba ụwa ihe ha mere n'ọdụ ụgbọelu kedu olileanya ị nwere na ịpụta na mpụta eh, ụlọikpe a na nke a ga-eme na ụbọchị iri abụọ na isii nke ọnwa anyị nọbụrụ n'ikpe ikpe hmm. eh, ịmago na ikpe a idebere kemgbe 2015 so ekpere ka ikpe a gọọmenti achọrọ ibido kesi ọ ndị obodo a chọrọ ibido ịkpọta ibido mebe ikpe ọ chọrọ ịkpọta ndị ọbịa gbara ha ka ebe so nọghị ọsọ ata ya afọ na ife ndị ọzọ emechaa enye ya m mm, enye kọtụ wee si ya ngwa ejisiri m abịazi esi ụlọ ha abịa ka ọ na-abịazi ikpe ụlọ ife meziri ebe ahụ aka onye ọbụla ma maka ya ewe ndị ndị amị na ndị otu ya wee je gbawa elu bụ ndị mmadụ anyị dị nkwadobe maka ikpe ahụ ndị ọkaikpe dị nkwadowe anyị akwadochago hmm. eh, so nọ mgbe anyị ruo na ụlọ ikpe amarị ha ka ha si gbara anyị bido ikpe ebe nye anyị ikpe ka obi ya achọrọ m ịjụ ị na-ene anya na enwere ike dịka otu anyị na-akọwa na emerụsịrị ahụ na ọbụkwa na nwekwa nsogbu n'obu ị na-ele anya na ndị ụlọ ikpe nwere ike inye ohere ka ọ jekwu eh, dọkịta maka ihe mere ya eh, akwụkwọ nke ifo dọkịta ahụ etinye mata echi eh, maka anyị ejekwa ndị ọkaiwu na ka o si wee nọrọ maka anyị ejegofe ya so ya nye ntụziaka ka dọkịta ebe jefe ya nke a ga-eme anyị chedụkarị oge anyị kpere omume nke a ga-eme tụmata mechi so ka dọkịta dọkịta edefe ya maka ọkwara onye ndụ ndụ na ka a na-akpa a na-akpa ide onye adọrọ ọhụrụ onwe ha mere na ha akọ ọzọ ka anyị dakọ so anyị akọwala onye ọkaiwu ka anyị si ga akọwachala ya gwa ya anyị ntụziaka ka dọkịta bịafe ya na ya anya obere jee ụlọ ọgwụ na ọnya ihe dị mkpa kịta anyị mata mata mechi ịma isi na enyetere ya ahụ wee chọpụta na o nwee nsogbu n'obu so kedu onye kedu onye meriri onye mmeri nyocha ahụ a etuto ndị obodo akpọrọ ya n'ebe ahụ na ha agbaji ụlọ ọgwụ ebe ahụ na ịchọpụta e na e mere nsogbu oke na kenya ka emere nyocha ahụ kenya ka enwe mecha ahụ ọ ya ya nwagwaziri gị nke a eh, mgbe ị fụrụ ya ehe na so ọ maka ndị ala na-ekwu na ha ọ bụrụ na enwere ihe na ha mụrụ nọ na be ha n'ọrụ be ha ka a nọ nwute so ha bụ everything about the hospital ebe ọ bụjere wee cheki ya arụ wepụ ihe mere nọ